ọdịnala bụ eziokwu ọdịnala bụ ụzọ ndụ ịma na o nwere olu na-eti mkpu na-asị ụmụ Igbo chegharịa ụmụ Igbo chigharịa kwa mbọsị kwa ọ na-eti n'ụtụtụ n'abalị ọ nọ na nkụzi Eze Ada, Eze Ana Ugochi tubelu onye ọma na ọrụ igide Olha maciose, você é uma antenada acabadinho. Exato, gotito belo. Olha o manager bordo. Ordenada abusando. Cavaleiro. Exato, gotito belo. Olha o mano ezanu gochitubelo onyamonike mọnụ je bụ ụzọ ndụ gaba n'iru ezanu gadi belo gadi ugochitubelo tempo ọya dị maka na eziokwu cha cha, ndị ni gadi Fatambaki nyocheye nyo Fatambaki Fata sikalaka oli obwingo syanyira bunganye nankefakamba bulu bayibolo bya akwụkwọ akụkọ ọ ọ nọ ma ya ee ụtụtụ mmadụ ụmụ ọdịnala Igbo anyị abịakwanụ n'oge awa nke eziokwu ka ọ bụ nwa bụ Ogbuefi Eze-Ana Ugochi tubelu na-anọ n'isi ya n'oge awa nke eziokwu abụ onye isi nchụàja na Ugochi tubelu na tempụl anyị na-agba afọ gba afọ mmiri ebi ọnụ mmụọ dị iche iche abụkwazi m onye isi nchụàjà na ọdịnala restoration prime ministry ọ every Monday and Wednesday ụbọchị anyị ji enwe nye administration ikwubi okwu maka na ike dị n'okwu ọnụ ị nwekwara ike isonyere anyị all over di globe ị nwekwaziri ike ibisit temple ọrụkwazi a abụkwazi m onye mgbasa ozi ọdịnala Igbo my mission is to help people live better life n'ụbọchị taa n'oge awa nke eziokwu bụ isiokwu anyị ji wee bịa bụ ihe niile ị kwesịrị ịma gbasara ekpere kere onye na-aza ekpere kere ihe mmadụ nwere ike ime ka anyị e nwee ike za ya ekpere ọnya bụ ife dị ihe anyị ji wee bịa n'ụbọchị taa nya bụ ihe anyị wee bịa n'ụbọchị taa echefukwana na aja anyị na-achụ kwa ọnwa ọnwa nke ọnwa disemba na-aga n'iru ọ ga anyị ga achịkọcha ya ụbọchị mọnde ya bụ ụbọchị ya bụ mọnde awa anyị ga-emekwu anyị ga-achụ aja dị iche iche mekwa aja saraka wee chịkọta ya ụbọchị ya bụ mọnde ma ndị nọ n'oru ma ndị nọ n'igbo ya eso ewuru anyị nọ ihe mmụọ ka a na-eme ọ bụkwazị na ịnọ nso nwee ike ịbịa ụbọchị ya bụ ụbọchị ahụ ịbịa denụ nke ọzọ anyị ji maka ya wee bịa bụ ikwu okwu ọ bụrụ na kaadị anyị ji bịa n'ụbọchị taata anyị ji kaadị na-abụ anyị ji etel, anyị ji basiflo anyị bụ nọọsụ awa fans ihe ihe ọzọ ị nwere ike imere onye fụrụ n'anya bụ ishia this message bụ onye ahụ from the first mouth adịkwa sorry na mbịa late all due to one or two ndị jedoro m n'ụlọ so mana ka anyị gaba n'iru n'isiokwu anyị ji bịa n'ụbọchị taa gịnị bụ preya anyị kwuru gịnị bụ preya gịnị bụ ikpe ekpere awekọwa na simple knowledge bụ na ebe na iwelite uche anyị na obi anyị elu n'ebe Chukwu nọ ọ uh, prayer is time, time of reflection oge anyị ji enwe mkpakọrịta from the other side to connect with other spirits the other side yes Prayer bụ enwere so many ways mmadụ nwere ike isi wee mee ekpere ebere abụrụ so mgbe ị na-shout ma ọ bụ na-eri ụzọ verbal words ndị nwere ike the na ha na-ekpe ekpere ha dị too loud to the extent na ha na-akọsụ distraction and discomfort to their neighborhood or their neighbor. even when you are praying, that your act of praying should not lack love. You know what I mean? Act of praying should not lack love. Because love is the driving force that moves lots of things in creation. So whatever you are doing in creation should not lack love. You know what I mean? So, now have this in mind. Now, mgbe ị engage yourself with corporal work of mercy ya pray mgbe ị na-eme ihe a na-akpọ joyful activities ya pray mgbe ị na-eme as in what is called uh, um, joyful activities ya pray mgbe ị na-alụ giving alms ya pray ihe ọ bụla ị na-eme in order to cause happiness to the spirits, my dear, you are praying. Ghọtara So mgbe ị bịara akụ those things, ebere ka ị na eme. So mgbe ị bịa mee ya foro human being obi aṅụrị. Eh? And because of obi aṅụrị anyị nwere, onye ahụ asị, o ya dịrị gị mma. It's pray. Ị mara mmadụ uchu onyo, gị ọnụ mmadụ ji ọ bụrụ ọnụ mmụọ ọ bụ eziokwu onwe ndị na-azị ya n'afa ọnụ mmụọ maka na a sị na ọgọ bụ chi onye ọ bụrụ na imeta ọgọ gị mma ma ọ bụ onye dị les privilege metụ ya mma onye awa wee wuru obi si ya gaziere gị is very powerful that is prayer so prayer bụ taịmụ anyị ji I communicate with the spirit. Communicating with the spirit could be lesser beings, elemental beings, and the higher beings, about entities of powers. So our prayers can be answered by either elemental beings and higher beings. Depends on what your problem are. Chukwu okike nwere ike isikwa n'aka mmadụ wee za gị ekpere because Chukwu Oke cannot communicate to you directly kama ọ ga-esi n'aka mmadụ wee gozie gị ọ ga-esikwa n'aka dị the elemental beings calling the higher beings wee gozie gị example n'ihi na ayọ Chukwu Okike ego yes ọ ma esi n'elu tụtara gị ya ihe ọsụwa gị mere ọsọkwa gị mee fasting ma ọ mee ihe ọbụla ọsọ gị mee n'ụwa chụọ aja sọrọ n'ụwa ị nwere ike ịpụta n'ụtụtụ meghe pilo gị fụọ ego ọ dịrọ possible because why that method of ịpụta meghe pilo gị fụọ ego does not follow natural laws yes because ọ bụrụ magic all magic bụ ihe na na jump natural process and that is why those magic and occultic practices is harmful to the spirit. But natural things follow natural way. So Chukwu okike nwere ike ịnọkịta si n'elu onye na-asa ekpere niile mana ọ ga-esi n'ihe o kere eke weda human being bụkwa spirit ma na human being spirit yes or n'osikwa n'aka other elemental beings or n'aka entities of powers wee zaga ekpere yes etu a ka ọ ga-esi wee mee so ka ịghọta ya ọfụma how things work ọ okike ka ekpere niile na agalụ mana ọ ga-esi na the proper channel wee zagịghị ekpere awa ọ bụrụ mmadụ niile ka enyere onyinye na ha nwere ike ịfụ ịnụ eh, the voice of the mediums ọ bụrụ mmadụ niile ọwụ special people ndị ọ masịrị chukwu okike na ọ ga-enye that privilege so ọ bụrụ mmadụ niile so chukwu okike ga-esi n'aka the entities of powers wee za gị ekpere example agwago m gị sị gị na na ethnic governance is prototype of what is happening in the spiritual realm na chukwu okike sikwa n'aka ihe niile o kere eke were na-elekọta ụwa na ihe niile o kere anya ka mma atụ ihe okwu na jenesis chapter 1 ebe ọ sịrị na verse 27 gbara ka ọ sị o wee kechaa mmadụ wee sị na mfụ na mmadụ bụ spirit mmadụ is from the spiritual because mmadụ nwere the spiritual spark in him mana before then enwego the animistics the elements that in charge of this gross material the earth mana mgbe ọ bịazi kezie higher being bụ the spirit wee nyezi ha mandate ka ha bụrụ the caretaker ka ha dominate ka ha ruruo ka ha take the earth to the greater height so ka ha for that creation ịghọtara ya so chukwu okike a nyere mandate na mgbe mmadụ na-alụ ọrụ ọ na afanya bụ chukwu okike ka ọ na-alụ so chukwu okike ga-ejiriri from the third party yes the third party bụ mmụọ dị iche iche ọ mandetri o nwere ike ibute n'aka bụ mmụọ bụ mmadụ nwekwa ike isi n'aka the other element and entities of powers ụmụ mmụọ maka na ọpụrụ mmadụ niile enyere privilege ka efu to see God n'ike na ebube ya ọ possible no eyes no human being can stand the, the vibration and the radiation of the God Almighty the creator of the whole universe no human so chukwu okike ga-esiri n'aka the spirit and the element and the entities of powers wee za gị ekpere now for you for your prayer to be answered problem mmadụ nwere bụ na mmadụ adịghị afọ beyond his nose o nwere ike mmadụ nwere ike na-achọ ka na-ayọ ihe na-etu a o burugo n'obi na-ezatụla etu ahụ osichi ya ka ọ chọ ka esi merie ya anything short of that mmadụ ama adị grateful obere ibuo na na-azara ya ekpere maka n'ihi na na-emere ọrụ ya exactly etu ahụ si chọọ mana mmadụ dị ka nwatakịrị amụnyere lampụ nwatakịrị na-adọ ọdụ etọdụla amụnyere lampụ debe n'ụlọ ọdọrọ ọdụ onye n'anya na-afụnya bụ ọkụ the child will be moving towards that uh, lantern in order to touch the light, the lantern. But are there, eh, are there, eh, eh, are there adults that understand better than, than that little toddler, that child? We'll try as much as possible to prevent that child from touching that lantern. You know why? Because that lantern will hurt him or that child severely. But whenever you remove that lantern, the child might start crying, thinking that you are preventing him from reaching said goal. ọya etu ahụ ihe na-eme na mmadụ ọ nwere ike what you are struggling to get right now is not what is of great benefit to your existence right now mana mmadụ because na ọ bụrụ gị ihe ị and and mmadụ na-ala aka inwe ndidi because na mmadụ aghọtara how things work example ị nwere ike na-ayọ chukwu okike ya nye gị moto ihe 2020 ọ dịghị anya ụfọdụ dị ezinụlọ gị mkpa na ọ bụrụ na enwụọ n'ike na onwere ndị ọ ga-eme affect that's the vacuum ị ga ekretị in your family and ọ ma na moto a na oge ị ga-amacho both physically and spiritual wise ka ịnya moto nwere ike na-anyọ moto asị gị mba nwe nwoke gị chere na ọ bụrụ ọrụ isi ya fọ nwa enwere ike asị human being adị afụ beyond his nose ị ike na-atị nke na chukwu okike azara gị ekpere mana ọ bụrụ na azara gị ekpere mana ihe a gwara gị gị nwee ndidi na orugbo ya atọ mana human being because na human being adị afụ beyond his nose n'uche ya bụ na azara ya ekpere mana ihe a gwara ya nwee ndidi ya maintain okiu na orugbo ọtọ na ọnụ ọtọ mba ịtọ mana ọ ghọtara nke a maka ihi na nwa mgbidi na-achọ ihe ọbụla o chere n'obi si ma erie ya ịghọtara ya ịtọrọ ụmụ because na human being majority don't understand how things work ihe ụwa bụ turn by turn ọ bụrụ na ụlọ ụtọ nwere ike ịlụ echi example o nwere onye nwere ike obido ụwa izizi ihe agazieri ya o nwere ike at age under 30 ọ batago ezigbo ego ọndatata o nwere ike ọ nụkwuru nwaanyị ọndatata o nwere ike ihe ada agaziri o nwere ike ọnwụ na ọmụkwuo n'ofu ma ọ ịbụa ịghọtara ya ihe niile a na-agaziri ya mana onye ahụ nwere ike ihe na-agaziri ya nwere ike ọ bụrụ na na ihe edebere ya na ọ ga at age of 70 obu n'akwụkwọ so ọ nọ a little bit on the first lane maka ihi oge dịrị ya nọ enwere natural laws that governs the universe that makes everything to happen. o nwere ike at 70 at that 70 I remember ọ nụrụ nwaanyị before 30 at that 70 o nwere ike ifugo nwa nwa ya ịghọtara ya mana ọ fugo nwa nwa ya o bunaga akwụkwọ ọ complete go the cycle ya for this particular earth life mana o nwere onye nwere ike ịbụ at 40 ka ọ na anụ nwaanyị o jiri ego ọ dị broke mana at 40 ya ma bụ ọ strọgụl wa wee nụọ nwaanyị at that 40 then mụọ nwa adat 40 maybe mụta nwa at 40 mana onye a nwere ike ọ bụrụ na ọ ga-anọ 90 to 100 years na onye na-etu a nwere ike ịnọkwa fụkwa nwa nwa ya onye nke mbụ anwa fụkwara ịghọtara ya ee mana mgbe ahụ ọ ruru 40 onye anya azụ ọfụ emmanuel ndị metie na emmanuel anụọla nwaanyị na emanuel alụọla ụlọ na emanuel ju ụmụazị na-abụ na anyanwa na onwe ya tọrọ ya atọ enwebụrụ nke ya mere o nwere ike na efe uso sad maka na ọ mara ihe dị in stock for him because na human being does not see beyond his nose in this world you are seeing everybody nwere his own track and race ọsọ dịrị onye ọbụla mana ọtụtụ ndị mmadụ na agbụrụ especially this agbụrụ ọ dị anyị ọsịsọ too much agbụrụ a bụ ndị ọ dị ọsịsọ ịghọtara ya chọrọ ka ihe niile mebe ozugbo ozugbo ozugbo dị afọ wee na-etinyezi ndị mmadụ na-esi ka ha jiri aka ha kwụọ onwe ha ụgwọ ọrụ dị afọ na-ebutere onwe ha nsogbu mana a gwara gị na Chukwu Okike bụ onye na-aza ekpere n'oge ya na ihe ọ dịrị gị bụ ime as human being bụ mee ihe anwa ihe ekpere n'ikpe na ezi omume mee ihe a tụrụ anya n'aka gị build bridges in the spiritual realm make a friendship ihe mkpọrọ PR personal relation with entities of powers and elemental beings ndị ike dị n'aka o nwere ndị ọrụ ha bụ ịgọzi mmadụ o nwere ndị anjelu nke chukwu ndị ọrụ ha bụ ịdee n'anya na-agọzi ndị mmadụ ndị na-eme uche chineke ọ nwere ekele ọrụ eke etu esi kee nine choirs agwara gị mgbe ị na-eje ụkwaba na enwere nine choirs of angel ọkwa eziokwu nwee the principalities and powers nwee the elders nwee ihe anọ dị ndụ and so on and so forth etu a ka o si dịkwa n'ọdịnala ọdịnala nwere afa anyị kpọrọ ha mana ihe abụ afa ndị anyarị kpọrọ ha mana n'ọdịnala na anyị nwere ndị egede nwee ndị mbụ nwee ndị anịka ntọala nwee ha buru ibu afọ akpọrọ ha dị iche iche anyị nwekwa onwe ma ndị iche bụ ihe niile ihe niile abụ the entities of powers categories anyị nwekwuru arụsị ya ihe niile abụ ndị entities of powers chukwu okike tinyelu ihe gbasara ịhazi fụ na enwere harmony peace in our towns and communities so ha niile bụ ndị na-ayụ ha bụ iburu arịrịọ anyị irekomendị anyị for ngọzi n'aka chukwu okike mana chukwu okike cannot on his own directly communicate with us because we are less than divinity anyị na chukwu okike aha bụ chukwu okike chukwu is divine while human spirit we are just spirits so ọ ga-esikwa n'aka ụmụ mmụọ eh, wee zaa anyị ebere ọ nyanwa ya ede ọ Chineke ahụ ga-eje metụ mmadụ aka n'obi si ya onye na-etu a ngwa jee merie ihe na-etu a onye na-etu asọmpi tripodeshọn na ya kọmpanị tinye ya ọrụ ịghọtara ya Chukwu cannot communicate to you because all divine all divinity you cannot withstand this radiation and vibration from God onye akpatadoro even na agba otu ị ga na-anụ some stories onye nwere ike isi na ya fụrụ mmụọ just if ordinary element maybe na ebe i churu mmiri i wee fụ mmụọ isi ga-ebu gị ụfọdụ ga-abata na be ha ya ahụ ahụ for year for days before ha enwe ike ikwu okwu ma ọ dị onye ha bụ chizọrọfụrụ obere mmụọ talkless of if ihe afụ chukwu okike na even david moses na-asị na mgbe ya ji ene n'ugwu na the radiation na enwere ike ịna-ewu anya n'anyanwụ na ewere akwa kpuchie ewee na-ezighị ozi nke akwụkwọ ebube chukwu ka ọ fụrụ ọfụrụ chukwu face to face ya so chukwu okike na-esi n'ihe o kere eke wee na-aza anyị bụ mmadụ ekpere now for you to be favored you must be align yourself be in good book good record establish what i call personal relationship with all these elements in order for them to recommend you in order for them to find you worthy one your heart you must have good heart It must always try to be source of joy to others. Never you plan to pin somebody down. maka na onye ji mmadụ na ji onwe ya. must have good heart generally n'ihe niile Chukwu kere eke. Ka mmakwanụ ga-atụ. sorry network is bad somehow but let's continue. So agents of government. ha ga-erekọmend gị for maybe for natural uh, national honors you know OON and the rest of them ihe niile abụ natural uh, recommendation? recommendation erekọmendịrị gị for either uh, uh, natural honors and some certain award from federal government because of mgbe ị gbalụ maka ala obodo a ịghọtara ya so ihe ị na nidere bụ ka e bụrụ nọ of good character example e nwere agents of government n'ọbụ ọrụ ha e discipline gị when you go wrong like the police the judge the, the judiciary the prison where they normally corrective centers eh? ebe ị ga-anọ wee taa afụ maka emeta gị nke ọma ma ọ bụ na ịdara iwu obodo ịghọtara ya den ndị ahụ ihe ị kwesịrị ịma so mana ọ bụrụ na ị ọfụma the agent of government will recommend you for promotion and other reward from the government so etu anwa ka ọ dịkwa etu anwa ka ọ dịkwa na o the agents of government ndị ọ ọrụ ha Eh, eh, award gị maọbụ ese over the years we have been monitoring your company we have been monitoring your effort for that reason na your company deserve ka enye ụlọ award ka award ọnụ some contracts based on your track records enwere ike rụsịa contract ya nwa ụlọ anọrọ ọfụma ịbụrụ ọgaranya etu a ka ọ dịkwa o nwere ụdị ndị anjelu nke chukwu ndị ọ bụ ọrụ ha ịrekọmendị gị to forces of nature that you have been a good man n'ihi na-ebi ndụ dị mma n'ihi kwesịrị ka a gọzie gị n'ihi kwesịrị ka udo obi dịrị gị ihe ndị ewelu gị aka example maka mmanụ ha ihe nji alaika ịkọ akụkọ ọ bụ ichefu ihe nkọrọ okwu m kwuru ilụta akụkọ nkọrọ ụmụ onye a na Dọkas na Baịbụl according to that allegorical a sị gwara anyị na ọgọ Pita mana nwaanyị a bụ nwaanyị na-emerụ ndị mmadụ ọgọ dị iche iche ma ndị o goro uwe ma ndị o nyere nri ma ndị o mere ihe dị iche iche ewee si na ụbọchị nwaanyị a wee nwụọ Pita bịa ndị mmadụ na-ebe akwa ụfọdụ na-egosi ya akwa si ya na akwa nwaanyị a gotara ha akwa ụfọdụ na-agba aka ebe dị iche iche ihe ọma nwaanyị a mere ha maka iyi ezi ọgbụgba ama anwa those human spirit bụ ndị mmadụ nọgasị ebe a na-agba ama ewee si na ewee kpọtekwa nwaanyị a kpọchi ya nwaanyị a back to life because those human spirit was there interceding on the woman's uh, favor uh, interceding for the for the woman so i don't know using able how many human spirits or elemental beings and entities of powers will testify and intercede in your own matter because they are capable ịghọtara gị ihe anwa dị very impossible etu esi asị na ịma mmadụ amaka ọkwa eziokwu aga m agwa gị na ịma mmụọ maka dịrị mana ihe niile a dipendị ọ ya lifestyle esikwana n'ote gị ịyọbalụ na ịghọtara dị afọ ka ime ihe ọjọọ ọ nwere ndị nwere ike esi ọ nwere otu onye na-asị m na ya atagodogo ahụfụ na ezinụlọ ya atago ahụfụ too much in na ya nwere onwe ya decide go ka ya mee oke ite ọ bụgoro ọgwụ ego ka ya ya agwọ ee eh, ọ bụgo na ya ya akpata ka nwa echi na ọ gbasara ya mana ihe dị mkpa bụ ka agụnye na ndị kpatagoro ego ego ndị ọgịrịga wara na nwa <laughs> na-amụ ya ihe m ji amụ ya bụ na ọ ha how wọk ọghọtara ọ na ọ bụrụ ihe aka inu na-ada na ntị ka ọ na-atọ n'ụtọ ọ ghọtara na ọ nwere ndị ekwere nkwa dị iche iche na ụdị a mesịa gbaa ha ọsọ afịa <laughs> ịghọtara ya so mana a m achọ ịgwa gị na onye buru chi ụzọ ọgbagbuo onwe ya n'ọsọ na ọrụ dịrị gị bụ one try not to be a stumbling block to another human being live a good life have a have pure heart towards ihe niile ekere eke keep doing good even if when you are doing good and you are not getting result the way you wanted them now please keep doing good na ihe ọma mmadụ na-esu ya mgbe dum ọ bụgoro in the other side in the in the beyond ya ihe ọma email will still follow you to that part so ihe bụ ekpere ịghọta gị ihe bụ ekpere onye na-aza ekpere bụ chukwu okike nke pụrụ ime ihe niile mana ọ na-esi n'aka ndị anjel ya wee na-aza ekpere dị afọ ka gịnwa wee nwee ike iso keta oke n'aka ndị anjel ya ihe ọ pụta bụ na ị ga-akaba alụ ka ibi udo personal relation bido na chi gị ya ndị ichie na ezumezu mmụọ niile so gịnụ na ọ na dia good book ka a nwee ike rekọmendị ya gị maka ngozi ịghọtara ya when you are fighting ya chi or you refuse to recognize ya chi you refuse to recognize your ancestors ị banana be nna gị mebie obi ndị ichie mebie obi mebie ọfọ what you are just doing is that you are creating more enmity to yourself because you cannot destroy what you cannot create. Those things ị na-akwụchiri ụzọ ndị ichie na-akwụchiri ụzọ abụrọ the cause of your problem. Ọfọ ị na-emebi abụrụ the cause of your problem. Obi ndị ichie ị na-emebi abụrọ the cause of your problem. And whenever you say no how are your problem, they will become your problem. Ịghọtara ya? Follow who no road. Even Jesus on Dokobia, when he was alive here on earth, he did never. ebe He didn't even tamper on those areas. Like, ese the spirit should die. The, the, the best thing he can, he can say, na onye na-etu mmụọ onye na-etu unu ji ga-esi n'ụlọ ya mkpa unu si n'ime ebe a onye abụọ ịghọtara ya he bargain with them ime ama na ime ime ndị eme expert ka a gwazie gị ihe niile o ji wee bargain ọ mana ihe dị mkpa bụ na ọ bargain the way anyị nwa bụ ndị ọdịnala si a bargain wute ndị ọgbanje ma ọ bụ ndị ndị otu ndị ọzọ gwa ha kere ihe a ga-enye ha ka ha onye a ha ekwuo akwapụrụ ha ibu onye ahụ enwere onwe ya is bargaining o nwere mgbe ọ si those spirits should die because he understands that those spirits can never die. But you, an ignorant person, when you are telling them to die, when you are, when you are cursing them, when you are seeing them as your enemy, when you are seeing them as people they responsible for your predicament, in a eh, open war front. in a make again a habron deal. but I can tell you for fact that you will never win that war with them. you will lose ọ bụrụ na ị nwee ajụjụ na nkụzi a ma ọ bụ na o nwere ajụjụ ọ bụ na ị nwere ma ọ bụ na ịchọ ka agbaghara gị afa mmiri emi send sendịala mesej na WhatsApp 08057837672 I repeat 08057837672 gezie ntị ka anyị kpọzie kaadị anyị nwere for today agwara gị na anyị nwere two kaadị anyị nwere Glo and Airtel anyị kwuru na kaadị abụsọ awa fans ọ bụrụ na kaadị abụ sọsọ gị nwa ọ bụrụ na ịnweta kaadị a kọmentị ya na ị nwetara ya ka ndị ọzọ maa na ya dị egwu egwu n'ihu ọrụ ịghọtara ya ọ bụrụ na ọ bụ netwọk ị na-eyuz ka anyị ji beta na ka anyị ji Glo and Airtel please jump and pass o nwere ndị ka ya watch vidio aleta today o nwekwara ndị ya watchkwa ya na from our other social media handles Thank you. don copy it and send to another person. That is not our fan or social media. Thank you. Five five six five five four Let me call it for the last time. Ether five five six five seven six four one six four two seven for glow three two eight six eight eight two six one four one zero four three nine for the last time three two eight six eight eight two six one four one zero four three nine n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile kwuo m okwu ngozi n'isi ndị niile sonyere anyị n'oge awa nke eziokwu ndị nọ n'olu na ndị nọ n'Igbo a sị m na distansị abụrụ ịbara ya ọma ayịyọ n'isi ha ka ha rabụ ndị niile na-esonyere anyị n'oge awa nke eziokwu Friends of the Temple na ndị niile ihe anyị na-eme na-amasị n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile anyị ọmụ ngozi n'isi ha dum ihe ọbụla bụ ihe bụ nsogbu ha n'ọnụ ụzọ ha bụ ogbochi wee nye ife ọmụ imere ha n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ana m ayọ let there be liberation let there be breakthrough let there be ọ bụrụ na o nwere any negative pronouncement by man or woman against their lives against their existence n'aha chukwu okike nke ime ihe niile aka nsụrụ ọbụ ihe ndị a ekwubie m okwu na ihe ndị a ma ile n'ebe ha nọ maka na chukwu okike nwere ihe nyiri omume n'aha chukwu okike nke pụrụ ime ihe niile a sị m ebe ọ bụla onye anọ na nọrọ under the influence of our voice let them receive blessings ekwubie m okwu si na far distance will never be a barrier na ihe ọma ga-emere ha ma nwoke ma nwaanyị n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ya gazie na ọfọ ịnenecha vidiyo a tụsara ya ndị ọzọ udo dịrị ụlọ